Tomorrow when we call on you, you will answer. Tomorrow oh no, that means the time of need. We suspect no ambush from outside. Yeah, by now. I think the name is Emmanuel Kanu. ndewonu ụmụnne m ndị igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị simdot si ha asịrị fm aka m abụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a nke rutere ya aka bụ na nwanne anyị nwoke a ị na-ahụ ebe a bụ onye nke enwetere na ogbe ama dịka one day one day road ọ dịka ihe a na-akpọ ebe ahụ nke dị n'Agbani road n'ime steeti Enugu eh, kedu ihe mere ebe ụgbọala dosere ya bụ nwa amadi ya bụ nwanne anyị nwoke eh, sị na o nweghị ihe ọbụla nke ọ na-aghọta amaghị ka ọ bụ na ya bụ ụzọ ije ka isi mgbaka ahụ nọ wee kwudo ya ka ọ bụ mgbe ọ lọtarala n'ihi na o nweghị ihe bụla nke a na-ajụ ya ọ na-azanwu ọ naghị ekwunwukwanụ ebe o si sọsọ ihe anụnwụrụ ọ na-ekwu na ya bụ ihe onyonyo bụ ebe ọ na-akpọku Chineke si ya na n'ikwere ya nkwa na ya kpọkuo gị na mgbe mkpa na ị ga-aza ya na ya nọzi na mkpa ugbu a ngwa gị bịa zazie ya gị gbatara ya ọsọ enyemaka aha enwetakwaranụ na igbe ekolak nke enwetara n'aka ya bụ nwa amadi ihe dere na ya bụ igbe bụ emmanuel kanu o wee bụrụ ihe anyị ji wee sị ka anyị bupụta ihe onyonyo a ka onye ọbụla hụrụ ya nyere ya aka tụsa ya bụ ihe onyonyo ma mee ka o rukwuru ezinụlọ ya bụ nwanne anyị nwoke ka ha mara ebe ha ga-eje akpọrọ nwa ha nwoke ọkwanụ nwanne ha ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpudobe nso ma nọrọ ala ka anyị nyere anya na ya bụ ihe onyonyo ma hụ ka o si wee gaa na ogbe one day nke dị n'Agbani Road na steeti Enugu ka m bịakwanụ ya brother ọrụgoshi outside wee bata and he has lost his place ọmara ozi ụzọ ọmara ozi Oh Lord, I'm in the time of need. Now, everybody know now one day, this young man, I got out there. Let's see, we suspect Nosi from outside. We're in attack. Now, the young man is outside. We suspect Nosi from outside. Yeah, but now, I think the name Emmanuel Kano. Bearing, the two bags are bearing the same name, Emmanuel Kano. is not been able to release any contact mmadụ ga-eji wee nweta ụmụnne ọ bụrụ na ọ wee onye m onye a biko um, ya contact of I think I uh, uh, uh, got dropped the nearest available police station. And abụwa ndị one day na MTD by the special grace of God. One ike Mama, yeah, ya the MTD ọ ga-enye aka. ka anagoli ya phone anagoli ya many things o ji wee bata ya bụ small bag o ji has no contact to nwere nọmba nke ọ kpọrọ akpa ezuru ezu how to get his people share this thing to every platform ka amalụ ma ọ ndị onwe ma onye a ama how to locate the young man taxi ebugharịchago Enugu niile ọ okwu ebe ọ na-aga aha ikirichala ya bụ ihe onyonyo gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m biko naanị otu ihe ọma ị ga-emere anyị bụ inyere m aka tụsaa ihe onyonyo a ka o rukwuru ezinụlọ nwanne anyị nwoke a ka ha mara nke na-eme ugbu a ma mara ebe ha ga-eje wee kpọrọ nwanne ha daalụkwa gị na-eso eburu anyị esonye ekelekwa gị wena asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere m bụ na chineke nna ga na-anọnyere gị ọpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị ọta bụkwanụ mbụ ị na-ahụhụ onyonyo anyị a sị gị nnọọ ọnya gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka na-ahụhụ onyonyo apịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na tiktok itikere m folo ma atọ ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze m ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m bihe ihe onyonyo na-apịrị maka na share button ya maara gị mma ezigbo mmadụ udo dịrị unu